Igbos love themselves. One love. Eh, ụmụnne m ndị Igbo onye m na na vidiyo ebe a bụ nwanne anyị nwanyị abọ Chidimma abọ Chidimma Clementina bụ onye ọrụ ukwu ka ọ bụ nke dị na Idemili North Local Government Area of Anambra State nwanne anyị nwanyị nwere tumor. ihe ahụ na-afụ n'anya bụ tumor mere ya n'anya ife a ya ah, bụ tumor mere ya ife a so nwanne anyị nwaanyị a wee na-ata ahụfụ na-echikele ahụfụ sinsi mgbe afọ maka na ọ jee n'ụlọ ọgwụ egwe ya na um, n'oge weta 2 milion naira ka e wee mee ya ọpụreshọn na Memphis hospital nke dị na Enugu steeti 2 milion naira 2 milion naira deposit ọgwụgwọ ya wụbeelo na ihe ọbụgodo bụ ego ejibe deposit wee megoro ya bụ ọpụreshọn so egbalịbịa n'ọfisi a ya na mpịa na mmịa ya nọrọzi mpịa na mmịa nwụgo ọ nwanne mmịa wee nọzi ebe a due wee bịa na agba na-achọ enyemaka ya bụ akwụkwọ ndị ụlọ ọgwụ nyelefa ndị Memphis hospital nke dị na Enugu steeti nyelefa okay so um, 2 million naira admission deposit for neurosurgery dị na ife afọ ya abụọ Chidimma Clementina from Orukwu Ota village Idemili North Local Government Area Anambra State wee na-asị onye ọbụla agbatara ọsọ enyemaka Chineke goziere m gị n'aha Jizọs nne nwakọwazie onwe gị ọfụma ọzọ ndị mmadụ Abọchi dị mma Clementina, abụ m onye Ọraifite, enwere m tumo so I Enugu State, I ga Melrose Enugu State, asị na ya ga-eji mee surgery for 2 million and my parents adịgo late, anyị nwere that 2 million, my aunty Moni ahụ bụ a widow, anyị enwero help, anyị wee gbalụ wee na Igbo love themselves, wee na-ayọ ụmụnne anyị ka anyela nyere anyị aka ka m si n'ọnọdụ a pụta ike ike nje nọ na dis situation agwụgo m ka m si n'ọnọdụ a pụta nne nwere kwuo ndị mmadụ ọ nwanne gị biko nyere ụnụ m aka biko amaghịofe enyemaka biko biko nyere ụnụ m aka biko nyere ụnụ m aka biko ụmụnne m ndị na-ege anyị ntị enyemaka ka anyị na-arịọ unu biko gbatara na anyị ọsọ enyemaka nwatakịrị ahụ nọfụrụ bụ obere nwa etu ihe asị wee dakwasị ya mahụ nne ya nọ ha nne ya nọ ha ọ na-ebu n'elu mụ na-ebu na anọ di m anọpụo biko nọ nyere na ya aka na etu anyị si wee kwuo etu a ka ọ da ya etighi eti anyị ewepụ ewepụ ndị mefre enecha na wee dee ihe ha dere na-eweta 2 milion na-ewe bido ọrụ biko nyere na ya aka enyemaka ka anyị na ayọ na enyi ikpere nne na nna biko nyere na ya aka nyere na ya aka ka nwatakịrị a nwee ike isi n'ọnọdụ apụta na-ele ụmụnne ya anya ọkwanye ya bụ ada kwanye ya bụ nwa isi mbụ nwanne m nwaanyị ee biko na nyere na aka anyị maka ka m na-ayọ onye ọbụla tiere aka n'isi nwa na eluigwe ya echeta ya obiligwe ya echeta ya ndị ụwa ya adịrị ya mfe ọ ga-adịrị ya na ezinụlọ ya mma biko na enyemaka ka nna yọ enyemaka ka nna yọ were na unu ga-agbasokwa n'anyị n'ụlọ ahịa gharịpụ anyị n'aha Jizọs ụmụnne anyị etu milion a na-ekwu okwu ya wụga n'ọ ego ọgwụ adịkwa n'ime ya n'ọgọdụ ego a ga edeposit godo fọ ime sọjiri a so ụmụnne m dịka ha si wee yọọ biko ụmụnne m kapatara ọsọ enyemaka ee kapatara ọsọ enyemaka na onye ama na-agba na-ekpo ụzọ ha nwa ekwugo osere n'obi wena jezie ụmụnne m biko nụ kere mere na ka anyị si eme na ya ka nwanne anyị bụrụ enwere onwe ya ịya nnukwu emergency case ka ọ bụ biko na ụmụnne m ee onye ọnọ meta n'obi your one naira will go a long way to save this life god bless you dịka ị na-akwado anyị n'aha Jizọs aka m nwanne ya nwoke Nwankwọ Felix Chukwuemeka ezigbo onye Abagana e eh, n'afọ onye isi Matias Ezekwe Jiofọ